native doctors don enter this nigerian election mata oh. They dey warn di inec chairman that if they don't declare p2b as the winner of this election something big will happen it is either they give us biafra or they give us p2b he also declared his support and called upon other native doctors to join this fight according to him for those who have seven or eight demons it is time to use them. nigeria don finally scatter o oh. just watch this video make sure you comment like and share this video onye isi INEC nga ntị ka m gwa gị ihe niile ụnụ na plan na anyị gị mana anyị na-eche unu kwụnụ ụda kwụnụ sona by 11 o'clock today taa ka anyị ama ncha bụ ncha ndị Igbo onye ọbụla gee ntị n'ụzọ ihe na-abụ ka nwaanyị na-adị mma nwaanyị adịghị mma ọnụ ọ dị mma mkpanaga anyị kwuru sị na ọ na anyị dịrọ mma echi Naijiria niile ị mara anyị adị mma na-ana ụmụnne anyị ndị nọ n'ọhịa na-anụ ọgụ kemgbe ọgụ a dị ka ọsụsụ unu na-anụ ya ma kịta anyị nụnụ etika aka n'ụzọ anyanwụ bụ ọgụ onye ọbụla bụ onye igbo nya na ihe ọgwụ emego nke a bụrọ ka ejekwa ka ebe na o nwere ya na-agwa nwaanyị si nye agwana di ya so onye na-agwọ ọgwụ ya kwadobe kịta onye na-achụ aja ya kwadobe kịta ndị nwere ọgwụ ndị nwere seven demon ọset ya na onye mara ike nke o nwere nyakwadobe kwadobe ya na taa na ọ bụ na ikpe ebighị ọfụma ma ọ bụrụ na ọ ka na obi ewinho ọ dịrọ pọsịbụl kama na opotuniti anyị eje eke naijiria bịa ya anyị edigo ka anyị ka ya ebi and ụmụnna anyị ndị eji ego ndị nọ n'ọchịchị na-achọrọ ikwu okwu nwee nwee hope na emekpara m he si Naijiria agbapụ nwerekwa ebunu ji azụ eje maka onye ọbụla n'ime unu ligoro plane plane anyị agba ọkụ anyị niile ya nọ na Naijiria nụ ọgụ nụti ya mmadụ only na I'm afraid of is poverty ọbụrọkwa ọnwụ so ihe nna gwa ọbụla bụ igbo ya kwadobe sa ndị dị free bụ ndị ya isi obodo oyibo bata ebe nụ ọgụ a ụmụnna anyị ndị nọ n'ọhịa ọ bụ na ikpe ebi ọfụma taa tụba na anya m ana m ajọ inu very soon and it's not going to be easy I'm telling you amara m agba egbe ndị na-agba egbe na-agba egbe mana aka ka mmeji na-anwụde ndị mmeji na-anwụde na-enye ndị ọbụ unu mma egbu na mara na-egbu onye ọbụla kwadobe anyị na-eche Naijiria Thank you my brother these are the kind of videos I want to be seeing thank you uh-uh. these are the kudos to you let your Facebook name me follow gi I want to give you a follow these are the kind ihe ọ bụla ise ma nwere 36 demon chịtachịa na agawa agawaghị INEC were obi jụjere m chairman ihe ike ehuri olu mewe anya ka onye ṅụrụ gof isadi kano vidio of video I want to be n'ilu nwere ma ndị ji Bible send one Holy Ghost fire gbapeni windows of thunder kweni ya zowere Abuja nke enyi, onye nke chọrọ igwu wayo thunder agbafu ya olu kweni this is what I'm speaking my own I will keep updating you guys. Oh, oh, that was a country called Nigeria. I'm telling you. You people should carry seats and sit in this page. I will keep updating you people. Otabulojidi, anywhere, my boy, I want to, I want to waste that time. adịkwadị news ehụrụ dị aṅa nwunye kpọtụrụ m mmanya m nọmba nọ nke gị kpọọ ya na WhatsApp ma efufụta I, I don't have someone I don't have work.